Ị maara olee otu brik ndị a hụrụ na Babilọn oge ochie nakwa otu esi akpụ brik n'ebe ahụ si gosi na ihe Baịbụl kwuru bụ eziokwu ndị na-egwupụta ihe ndị mgbe ochie gwupụtala ọtụtụ brik ndị a nụchara n'ọkụ eji rụọ obodo Babilọn otu onye so na ndị na-egwupụta ihe n'ala aha ya bụ Robert Caldewey kwuru na a nụchara brik ndị ahụ n'ọkụ ndị a kwanyere n'azụ obodo ahụ ebe e nwere ụrọ dị mma eji akpụ brik nakwa nkụ a ga-eji anụcha ha ndị na-egwupụta ihe n'ala ahụla ihe ndị gosiri na ndị ọchịchị Babilọn oge ochie jikwa ọkụ ndị ahụ ha kwanyere mee ihe dị ezigbo njọ otu prọfesọ n'ihe gbasara akụkọ ndị asịrị oge ochie nakwa asụsụ ha na mahadum dị na Toronto aha ya bụ Paul Allen Bolio sịrị ọtụtụ ihe edere a chọpụtara na Babilọn oge ochie gosiri na eze nyere iwu ka atụba ndị nupụrụ ya isi nakwa ndị mere arụ n'ime ọkụ ndị dị n'ebe ahụ otu ihe edere n'oge eze Nebukadneza kwuru gbasara ikpe amara ụfọdụ ndị n'oge ahụ ọ sịrị gbuo ha kpọọ ha ọkụ hụọ ha n'ọkụ ekwu eji esi ihe ka anwụrụ ọkụ ha kwụgo elu tụbakwa ha n'ọkụ ka ha nọrọ ebe ahụ nwụọ ihe a na-echetara ndị na-agụ Baịbụl ihe dị na Daniel isi atọ ebe ahụ kwuru na eze Nebukadneza ji ọlaedo kpụọ otu nnukwu ihe na mbara ala Dura nke dị n'azụ obodo Babilọn mgbe ụmụ okorobịa Hibru atọ bụ Shedrak, Mishak na bednego na-ekweghị akpọrọ ihe ahụ isi ala ezigbo iwe were Nebukadneza ya enye iwu ka emee ka ọkụ ahụ dịkwuo ọkụ okpukpu asaa karịa otu ọ na-adịbu nakwa ka a tụbụ ụmụ okorobịa atọ ahụ na nnukwu ọkụ ahụ otu mmụọ ozi dị ike chebere ha ka ha ghara ịnwụ Daniel isi atọ amaokwu mbụ ruo isii amaokwu iri na itoolu ruo iri abụọ na asatọ brik ndị dị na Babilọn gosikwara na ihe a Baịbụl kwuru bụ eziokwu e nwere ọtụtụ n'ime ha edere ihe ndị eji eto eze Babilọn otu n'ime ha sịrị Nebukadneza eze Babilọn obi eze ebe mụnwa bụ eze ukwu ka ụmụ m na-achị na ya ruo mgbe ebi ebi ihe ndị edere na brik a yiri ihe edere na Daniel isi a na amaokwu iri atọ ebe Nebukadneza tụrụ ọnụ sị ihe a ọ bụghị Babilọn ukwuu nke m ji ike m na ume m rụọ ka ọ bụrụ obi eze ka ọ bụrụkwa ihe a ga-eji na-akwanyere m nnukwu ugwu isiokwu a agwụla